ka egwu a megide ihe a na ahapụzi ihe a na-akọkọba ihe ọzọ ndị ọdịnala ekene m unu udo dịrị ụnụ anyị eburukwe batakwa ọzọ taa nke taa ihe anyị chọrọ imetụ aka taa bụ ihe gbasara mm, idozi obodo anyị idozi ala Igbo maka na enwere ọ ka ndị na-aghọtaba ihe a na-akọ ọ ka nwere ndị na-aghọtaba ihe a na-akọ ndị a na-aghọtabe ihe a na-akọ o nwere ajụ m chọrọ ịjụ ha one question e nwere igbo group everywhere in the world everywhere in the world e nwere igbo group na igbo n'onwe ya enwere more than thousands of igbo group ka ihe mere ọ naghị arụ ọrụ kedu ihe mere ọ naghị arụ ọrụ ajụjụ kedu ihe mere every thousands of group nọ n'ala igbo nweghị nke na-awọk nweghị nke na-arụ ọrụ why gịnị onye na obodo oyibo mana lokal gọọmenti na-arụ ọrụ onye na afrịka nwere ike ọya ha ama because ọ dịghị use to development mana onye ọbụla na obodo oyibo mana lokal gọọmenti is the government not the federal not the state ọ wee lokal gọọmenti ọsọ gị nwee igbo 1000 1 million of igbo group ọya ha arụ ọrụ ọsọ gị nwee thousands of igbo group it will never work ọya ha arụ that is simple truth it will never work e never work before and it will never work also gị nwekwe country of your own today it can never work because gọọmenti bụ occupational force ọ bụghị develop ọ bụghị project manager gọọmenti abụghị project manager never because ndị be anyị amagha reason why europeans ji emebe ọfụma you don't know the secret our people don't know the secret why the west is doing well onye ka nna want to leak the secret for you that is ordinary before israel started naturally for for for this state of Israel before 1948 there was Mossad Mossad dị before 1948 1929 Israel reached agreement with the British because of what ha nwetara a very sophisticated technology haresie ndị British were wee sign ya land of Israel because why Palestinian is a Greek name so after the war the first one nke nke ndị eh, templars na islam nụrụ british gazie pak je revive palestine as a country so ọ bụrụ na ha were enye ndị juu ọkwa ofu ihe ha kwa soro mmụọ gbuo soro mmadụ jee mgbaru izọ so ha mana ọ bụghị ndị na-ete isi anịmanị ahụ that's so ihe ihe na-eme anyị bụ na na-agwa anyị the only way ọkpụkpọ ofu ụzọ nwepụ ụzọ ọzọ ka anyị ga-esi wee nweta ebe bụ ndị ma ihe kpọkọọ onwe ha ọnụ ndị isi kpazuru ndị isi zuru oke n'ụwa a erughị 20 percent I say it always the whole world niile orughị 20 percent na Afrịka sef ama morukwe 5 percent ndị isi kpakọrọ ọnụ ha ha ibu mana ndị Europe ghọtara ya enweghị ni onye amerịkan prezident nwere ike iwu na-ahụ um, masonic neba onye ha bụ bikos ọ bụrụ na ọ bụghị ore ha itu ise ede oji ebe ahụ igwe ya mee ya oje mee ihe ọzọ mgbe ahụ nsogbu adị everything mebisie bengurian one person mana nweghị mgbe ihe ekwu maka israel ekwughị bengurian ekweghị mgbe ihe ekwu maka israel ekwughị rochard rochard rochard bụ owner of imf mana enweghị mgbe ihe akọ about israel ọhịa ịkpọrọ israel niile ịkpọrọ ndị juu niile so ọ bụghị iwu bụ n'ihe akpọ ndị igbo niile ihe akpọ ndị igbo niile is impossible onweghị ịkpọkọrọ everybody nwee nsogbu ihe ha stop ndị ụka deje n'ụka you cannot stop them why can you stop them only way you can stop ụka bụ when you create a different ideology then this ideology creatri ọ na-aga ụka bidoro n'Europe mind you ndị ọcha ọ na-eje ụka today no ndị ọcha anaghị ejezi ụka why because enweghị a new cultural system development mere outdated data ụka ị na-ejezi ụka na onye iberibe yes mana enweghị mgbe ọ sị ya kwụsị ije ụka kwụsị no no no you must build a system that ga push that nonsense away isikwa na onye nọkọta isi mmadụ stop going to church bla bla bla ka o just mere talk onye ọbụla dị more than 35 years ọ fere ya ahụ ichenji mentality ọ dị very difficult to change a brain after 35 years is uh, almost impossible only few can grasp even our people ndị na-agbapụta n'ụlọ ụka ụjọ jizọs ka na-atụkwa ha hapụkwa story most of them ụjọ jizọs ka na-atụkwa ha ọpọ na ha ekwere ekwe na jizọs adịghọzi mana data ụjọ ha ka jikwa ha ịgbanyụ ọkụ n'abalị ụjọ a na-atụ ya kedu ihe ụjọ na-atụrụ ya ifugo ọ sịkwa na ya anaghịkwa ejezi ụka mana onwe ka o si mee ihe ọsị jizọs ọkwa isi na ha ejezi ka ehi na-atikwere ndị jizọs so ọ dị very difficult iwepụ ihe efanyere afanye ndị ọcha amacha ya because ha jana fa na sayensị ha amago na everything about material science from human knowledge ka esi wee nweta everything about science from your body all from your body ka esi wee nweta ịghọtago so ihe a bụ normal thing na ọ bụ na every occultic advanced occultic eh, eh, movement ọ bụ ihe na-study bụ this normal they spend more time in cemetery than in, in, in, in hospital just to advance ka maka esi akọ your brain ọgwụ enweghị ihe ọzọ ha na-eme conquer your brain that's all and once I conquer your brain the world belong to them ụwa bụrụ nke ha enweghịzi otu ọzọ so ndị be anyị ọ bụrụ na a na-ekwu ọdịnala ọdịnala na-ekwu okwu ya abụghị ka ụnụ bịa uh, kpọba isi ala nyebe ndị mmụọ no ọdịnala na-ekwu ekwu ka e nwee a foundation let's have a foundation to build ebe anyị ga-ebido build wa jee jee gụọ every China ọmgwaghafa ha red and green google ọ ya red and green house China google ọ ya ọhụụ bụ ihe na-arụ sayensị and technology na China red and green house google it ọha nwanwe the technological movement in China enweghị ni advanced sayensị nọ na ụwa mụ na gị nọ na-abụghị hidden knowledge never ị ga-edebesi ya n'iro ka onye ọbụla bụrụ na-akpagharị mpanụ ọ ga-abụrịrị a hidden knowledge ọ hidden that's because cosmic knowledge is a hidden knowledge everything about this life is hidden nke anyị agwa gị na skuul nke iberibe nke ị ga emeghị ha ama ihe because ya a consumer ke ka m mesi wee create a consumer ọ bụ na mme gị mara ihe how can I create I ndị Igbo at this age 24 century ka ndị Igbo ka na-eri ji na December ndị igbo ka na-eri ji na disemba na krismas so ị na-agwa m na ndị igbo ama ha mgbe a na-eri ji ihe na achị ịgwa m ọkwa ịhụ ga-ekwugasị na ha adaghị iberibe mana ndị igbo ama ego one iri ji ga-ejenereti ma erie n'ọgọst mgbe ndị mmadụ nọ na brek ndị igbo ama ego one igbo la ndị ga-ejenereti ma ọ bụrụ na erie nri n'ọgọst erie ji n'ọgọst oihe a na achị ịgwa m onye nke a riri isi ebe onye nke bikọs ha ama ihe na-akpọ kọnsuma plan ndị igbo amaghị ha amabeghị biznes ọkwa buy and selling buy and biznes ị ga-ama started knowledge before you go into business mana ndị igbo amaghọ ndị igbo amaghọ biko ị na-agwa ndị igbo na ha amaghị asị ndị igbo ndị igbo amaghị tabịchọn ndị igbo amaghị ihe ọnwụ na ndị igbo ma ihe ndị ugwu ọkwekwe na ha sịra wụ ndị izrel n'ebe israel nọ ka ebe ndị igbo nọ n'ọnụ ka unu ji ekwu israel nke unu israel wụ children of god unu na-ekwu n'ọnụ mana izrel na-eme nke ha practically ha na-eme nke ha na-emepụta ihe ife agụụ na ihe unu ga-eme ụnụ agbagba ọsọ ụjọ ka ihe unu na-atụrụ ụjọ ndị ugwu anyị ha emeri nwaanyị ngwa unu nke bụ eziokwu mana akọ na uche ka anyị ga-eji emeri ndị ugwu gọọmenti anaghịkwa develop any country ngwakwa nke bụ eziokwu gọọmenti wa occupational fọs so ihe a na-akwụ ụgwọ bụ ndị polisi ndị amị ndị agha na-eme ndị polisi aka ọrụ ha ka aka ọrụ ha aka ọrụ ndị polisi bụ ndị na-eme make sure na ị na-efolo ọ bụ ndị na-eme make na ndị amị the same thing so all those um, government workers ọkwa gọọmenti ka ha na-arụrụ ọrụ ọ na-arụrụ gị ọrụ mba they are working for government ọ because na Nigeria na-ere mmanụ na-ekere ego ọ dị unu ka na-eji gọọmenti money develop obodo asị ọwụ nchọ na anara earmark nara ego from gọọmenti gọọmenti eborote ego from central bank wee nye unu unu enwe projekti unu na-eme projekti unu te simple development onweghị ndị gọọmenti na-asị na federal road naijiria ga-arụ nka nka naijiria ga-arụ airport naijiria ga-arụ mana enweghị nke ha rụrụ mba enweghị nke ha rụrụ na gịnị ka anyị na-eche bụsa emegide ihe a na ya na-anwụzi ha n'igbo maka ndị ochi ga-adịdị ndị ochi ga ihe nji ekwu ihe a bụ na agụụ na mmadụ abụghị nwanne there no ha you can keep your children this kind of situation ị na-eme expect na ha ya ha ezu oche na ama mmadụ igwe onwe ya eziokwu ịmana a na-ekwu okwu dis onweghị ụdị movement anyị na-ekreti be ha n'ụwa what happened at the end of the day because anya uche anyị ezughị ezu ọ bụghị about Igbo movement ọ bụghị about Biafra movement ọ bụghị about Nigeria movement is about foundation ị na-arụ ụlọ n'elu n'elu osisi ị ga-agwa na foundation bụ bife rụwa ụlọ na nweghị foundation ọ bụ culture and tradition nwere foundation n'Europe ohe a na-akpọ ya bụ Judeo-Christian that's why ji wee kpọọ ya judicial system of government ndị africa bụrụ ha ọmakwa n'ihe oh we practice judicial system no all Jewish law ọ ya bụ judicial of government Europe na practice that means is their culture that's why Europe bụ Christian culture ndị Arab na practice monarchy ọ bụ Islamic law sharia nke nke ndị Igbo na-eso enu eru aka na eru aka ụzọ enwe akwụ ọsọ enwe akwụ ekwuo ka afaụndụ ọhịa onye akwụrụsi ebe onye ekwurusi ebe ị na-agwa mmadụ ụsọ kọmọn sensị kọmọn sensị kọmọn sensị ndị Igbo anaghị ekwe mana oru echi anyị anyị na-ata dị ahụfụ anyị na-ata dị ahụfụ uru nsibidi ọwụ na onye na-amaghị ya akpọ nsibidi aka agụ ya jee ego ya ndị Igbo na-asụ na wit Latin dị si nonsens Latin word e nyere anyị akwa akwa akwa gwa m ka e ga-esi wee dedatin akwa ọkụkọ akwa eji arahụ ụra na ibe akwa gwa m dị e eji eme mana ọ bụrụ na nsibidi ideghara mmadụ nsibidi pịa ọ bụrụ na akwa ka ị dere onye aha nne ha anya ọ mara aga na ihe na akwa ka ị na-ekwu ọwụsị mbụ ọ ka esi eje n'ọnwa anaghị eje n'ọnwa na 1 plus 1 anaghị eje na na space plus 2 no mbụ ọ manipulating the energy onwe ekwe 1 plus 1 latin alfabet onweghị unu ga-eji eme latin alfabet unu agaghị eji eme nịtị na onye si na asị ọ bụrụ na ịma kwantum fiziks ha many langweji efuru na kwantum fiziks even ordinary fiziks nke kwa many langweji nọ dị abụghị simbụ simbụ simbụ ọkwa ihe fụrụ dị aka agbụgo aka agbada aka agbada aka agbago ọkwa ihe na-aka dị ọsị ụnụ gbee egbe chede chede egbe egbe e, e, e, onye nye onye nye nye nye nye gịnị bụ nye nye nye nye ndị a na-aghọ anyị na-aghọ anyị na-aghọ anyị na-eje na-aghọ anyị na-eje na-aghọ anyị na-eje anyị aka na-eso ha iberibe kọmọn mmanụ nkịta ya amaghị aṅụ ọdịnarị crude oil ya amaghị ọdịnarị crude oil ọdịnarị crude oil ya amaghị aṅụ ọdịnarị gold ndị nna nna anyị ha na-amaịnịkwa anyị amazighị amaịnị ya sọsọ ihe anyị ma na ọ na-agba China ọ na-agba Japan na-enu ebe ọ gbaa China ọ nọkwa na Abuja ọ naghịzi ana vileji ha many kilomita from Abuja to village ọ naghị ana maka gịnị ọ rụtara m obere ụlọ na-agba obere moto ọ dị ka ọ kpata ndị ego dasọl ogbuizie na Abuja igwe ilo bifo ịmara ihe na-eme na oruo obi obi na Abuja oruo obi obi na Abuja ọ marakwa ihe we obi o maka ọ mara ihe we obi onye ha arịa na Abuja ọ ma ihe we obi ọ gaghị arụ ya na Abuja onweghị onye si unu eje n'ụka so amụọ ya ha gwa mmadụ eje n'ụka <laughs> mana anaghị agwa ochi ndị na agha esu ndị nọ Europe ma ihe m na-akọ iche ije ụka ije ma nwanne iji e chọọ ọrụ bata ahụ etirie gị ọwụhụ mmadụ ya agwaghị ama n'ụzọ ọwụhụ mmadụ ya agwaghị na ya ha amanwe ụzọ maka ijere ọrụ abalị ijere ọrụ abalị bata nwanna ahụ etipịa gị ndị nọ nkịtị ị na-ayọ ochukwu ka o nyere gị aka onye nwa bụ meka ịnọ nkịtị na onye nwere ihe ọ na-emefu na chukwu agọzi gị oredi chukwu agọzigo gị if you are blessed then you are blessed chukwu agọziene gị onye nkịtị na-achọ ka agọzie ya mgbe jizọs ndị pakọrọ ntụ baịbụl jizọs pụtara na-ezi ozi ọma even john the baptist john the baptist pụtara na-asị dozie na ụzọ nke ose bụrụ aga ọkwụrụ ọtọ n'ihi na onye nwaanyị na-abịakwasị anyị n'azụ onye ọbụla kpọchie ntị ogodno simbụ ka ọ ogodno alegori but at least ọ kwuru oihe that is at least okwu aha nyafọzikwe na omere eme ma omegha eme kedu ihe dị njọ na ndị Igbo na-eje n'ọnwa kedu ihe dị njọ ka ndị Igbo nwee na space enwee ihe na space nwere ike isi ga-ezughị ezi si na ọ dịghị possible ị nwere ike isi na nọ nso ọdizi oh, boy ama m onye oh yes of course Bengurian ha mabụ onye ọhụụ mana Bengurian metara negotiate for Israel ndị Mossad ndị mmadụ mabụ ha before ha ebido Mossad papa papa papa papa aba into science before ị mara ihe na-emene enweta target ozugbo ndị british fụrụ na osi mpa ihe a ihe anyị na-achọ achọ sị kpọọ nda ime ụgboro na-akpọkọtago iran for negotiation ime ụgboro na-akpọkọtago north korea for negotiation onwe onye ga-akpọ ụnụ onwe onye dịrị dị inye gị netin isi na asị isi na nọ nso gwara gị bikos enweghị ihe ị nwere mmanụ gị ha ji oredi sọsọ mmanụ ị nwere ọ dị under their control from southern so kedu ihe ị ga-eje negotiate kedu ihe ị ga-eje negotiate enweghị ị ga-enwere onye ọbụla nwere akwụ nke ibiri nnụnụ nwere akwụ nke ya ndị Igbo enweghị akwụ anyị enweghị akwụ mgbe ndị ochie enwechara ihe na-akpa ekpe onweghị ndị ọ bụrụ na enweghị ọdịnala ebi na ya kagharị iwu ndị Igbo taa ọnwụ na ọ bụghị ọdịnala nke nna nna anyị ha aha ya kagharị iwu ndị Igbo taa ọ nke aha kpọrụdo anyị ebe anyị nọ today anyị rụzie ebe aghasa ya onye akwụrụsi ebe onye akwụrụsi ebe onye akwụrụsi ebe a ga-enwe free society but at least ọ ga-enwenu ebe ị ihe si eto na na ana igbo na ije na ana igbo ị ga-afụ ụzọ ụzọ arụrụ arụ aja ekpochichago ụzọ ahụ ọfọzie mkpịwara ụzọ o nwekwere gota aja ekpochigo dị gota kpochibezi ụzọ ahụ ọkpọfọzie mkpịwara ụzọ mana ọ bụrụ na e nwere ọdịnala ndị ọbụla vileji nke ha kpochaa aja nke ha mendụ ebu ibu gota adị mmiri zoo ọga akọ ukwu isi ị na-aga n'ụzọ anwụcha gị enwe ebe ị ga ezere isi anwụ na-acha n'afrịka ebe anwụ na-acha ụmọchị ọ na-eme ha isi a na-aghasa ha anwụcha ụmọchị na bren ọkụsasịa ya mana ị ga-aga aga anwụcha gị izere anwụ isi ewee jụọ gị oyi etinye mmiri mgbapụ mmiri wu 200 300,000 ị na-aga aga aga ime iwere mmiri kwụọ n'isi mmiri anwụ na-acha ebe ahụ ọ mmadụ ka ịba ya abụghị ndị mma anyị si n'ime eri nri mana ndị Igbo mana ndị Igbo ịgwa ha ọ dịka ị na-emegbu ha emegbu onweghị onye na-emegbu na-emegbu onweghị onye ọ bụghị onye ọbụla ọ onye ọbụla mana ihe a na-ekwu bụ kedu ndị obi kara chọrọ ịpụta na ka anyị kọọ mamịrị ọnụ ka ọ gba ụfụfụ only few in every country n'ụwa niile ọkwa George Washington bụ na anụ nke maka ndị ọzọ na why o ji wee George Washington ọsọsọ George Washington bụ onye Amerịka ị na akụwa m na Williams the Conqueror si from uh, uh, Normandy France wee jee kọnka British ọsọsịasọ ọsọsịasọ wee jee ebe ahụ mana onye nwere the idea eji wee jee wee nweta dị obodo ọ ọsọsọ ọwụ dị Lugard onye nwetara Naijiria Goldy Goldy bụ main man goldi was the main man the founder of Loyal Niger Company Dowa Niger Company oh, bụ the main person founder Nigeria ọ bụghị Lugard ịghọtago so nke ndebe anyị bụ ị na-agba ha ọsọ oh, isi n'ọhịa isi onye isi na-esi onye isi anaghị edu onye isi ọ bụghị bikos na ọ na-ekwu okwu ọ na-ekwu okwu ama na ọ na-ekwu okwu no akọ na uche ndị Igbo akarịgo ihe ha na-ezuzugharị ha pụta ndị ụkwụ nwa ngwọrọ ngwọrọ ndị ugwu ngwọrọ ndị ugwu ngwọrọ nwa ngwụmụ ngwọrọ maka ha bụ egbe ịma ha nọ bikọs na ndị ugwu bụ egbe ka ha ji emeri gị and ha ga-emerikwa gị ma echi maka enwere ihe ha ji aka ndị ọcha chọrọ ịgụ akwụkwọ onweghị onye ugwu ya bakwụsị gị ịgụ akwụkwọ ọ fọrọ m ịgụ akwụkwọ ka ị ga-esi enweta ihe ị ga-eji wee nọdụ gị ịpịa ya o jee na Abuja na-anyụ ọ na-esi a na-ajụ kedu ebe ihe a o nwere ike ịnọ na n'ọkaigwe ịnọ n'ọkaigwe ijide e, e asọrọkụ ghasaa ya tivin plen binie na asọrọkụ metuo ya plen binie imetuo ya na ọ dị na igwe metuo ya na-agụta ya n'akwụkwọ onye ọbụla gụrụ akwụkwọ ma ihe m na-akọ o nwe ihe ndị Izrel nwere na a na-akpọ lesa lesa lesa bụ edisi transparent light a na-eji eme ndị na-arụ ọrụ bekee e nwere ike ndị afrịka anyị ha amaghị hụ lesa sọm ya amakwa ọ bụrụ lesa disk o lesa e nwere ihe na-akpọ lesa anaghị afụ ya anya ọ light ka ọ bụ a na-eji ayọ na-eme ya kịta na ndị Israel nwere ya many of ndị ọcha nwere ya ụgbọelu na-aga n'elu ị nwere ike ịnọ ebe a no sound pịụ ụgbọelu ada pịụ ụgbọelu ada ọkụ ndị light ụgbọelu ada ụgbọelu ahụ ọ m ji na kọmputa na-ebu ya ọ kọmputa na-egbu ụgbọelu so ịmụta kọmputa ọfụma ị nwere ike ibute ụgbọelu mana ha nwechara sekuriti eji wee ihe ha mana ọkwa mmadụ gwọrọ ọ mmadụ ga-agwagharị a sị na dibia gwọrọ ọzọ ọzọ gburu dibịa ọsụsọ ofu ụzọ ka esi eje and ofu ka eze chiga azụ ọ dị ka metro metro bụ ije ịnyacha daba dabaikwa ụzọ nka ọ ya mere ndị ọcha achọghọ ka ụnụ mara akwụkwọ maka ha mana ụnụ mara ha n'akwụkwọ dia leadership end unu mara ha n'akwụkwọ leadership ndị ọcha endie maka wọnsụ ịmara ha na ịmarago na-eje moto bụ the same moto ya na modernize ka a na-eme ya moto niile ifuru modernize modernize modernize modernize modernize bikos ijide ha na ji ka ijide ego ka iji wee rụọ fan ochie ị ga-eji rụọ fan ọfụ ihe nidiri modernization modernize ọrụzie modern gbọwa modern sayensị wụ discovery because ọ bụ ihe dịbu adị di the universe chukwu ekene eke ka ọ dị ihe nidiz wee discover ihe uzube idiscover ihe ozube. mana ọ dị ha niile ha niile dị everything dị adị ndị ọcha ihe ha mawụ as I say always symbolic science that is physics because physics mean physical ihe dị physical ọ bụghị invisible ọ bụ metaphysics only onye ojii ma bad metaphysics onye ọcha amaghị ya prove it so ndị Igbo ihe mere anyị anaghị emebe ọfụma ọ bụghị maka gọọmenti nọọ maka na anyị anaghị ekwe ekweghị ekwe na ekwe n'wute ekpere ana m enyekwa na egzampụl Israel na-atụkwa ya aka bifo isrel evotu ha 1948 Israel enwetago 1929 ka a negotiate state of Israel 29 with teknọlọji ha nwetara n'onwe ha ọwụ na ndị ọdịnala enweta a powerful technology nwere ike imenwu naijiria echie one day kedu ndị ga-akwụsị nwaanyị anyị chie ha wadin ha jụ anyị eme ya anyị ajọs nye ha anyị atụwa ha atụ ha azụ ha afụ ya ome ha n'anya ọ nweghị onye ga-ama onye ọ bụ ihe ga-asị kedu ndị na-eke gịnị mere ihe a asị ọ na enye ha ndị a ha enwere ha onwe ha na ihe dị ụta ga-emekwa ọkwa North Korea na-agba ihe a na-agba agba ha ji enwetụrụ ha aka ka ju Amerịka egwu ọ dịghị ụgbọ niile anọ na mmiri na Amerịka Iran ọkwa ha na-awa nkịrịnka anya ji metụ ha aka onye ugwu nwangwọrọ nwangwọrọ ịma na enweghị ihe ọ dị mma ndị onweghị ọ chọrọ ịdị mma Saudi Arabia na-ere mmanụ ha ya esi ka na-ere n'ụwa ha naghị arụ toothpick were ahụrụ mara ụtọ nsị jee jee were ahụrụ ebe ọ bụ na Saudi Arabia bụ dị mejọ ụtụtụ ebe ma n'ụwa ndị Dubai Dubai ihe niile ifu na Dubai bụ Europeans nwe ihe niile ifu na Dubai bụ Europeans nwe ya hapụkwa ihe a na-akọ ndị Arab daụ ndị Arab ọ Europeans ebe nke ha na-enye ego ha ndị ochi ndị ọcha ebe na Arab land ka ha na-enye ego ha achịkọrọ ego ụmụazị ha jeganye ebe ha na-akọrọ ha nọnsensị ya na krisis dị onye bụ krisis nwa krisis ọwa afa mmadụ krisis ọwa afa mmadụ sọ ka mma anyị kpokọta onwe anyị ọnụ anyị ji atụmatụ mana atụmatụ anyị ji bụ na ọsụsọ ndị nọ n'ime ga-ama maka na agwara m ụnụ ọ bụghị otu ahụ ntụ ochie ka ọ dị ọ dịghị izu otu ahụ ekwensu na-achị ụwa ọ bụghị ekwensu ka m anyị ya devil ka m yuzuo devil devil na-achị ụwa ka ọ nwere ike iyuzu ekwensu ndị ewe iwe devil na-achị ụwa ịghọtago and the which is devil oh, adịkwa ready for devil aha convince gị unu unu efili no destruction yọ ya wụ powerful ifugo that means ịba go for the devil na anyị chineke kechara ha nne ha mụọ ha baa ha ngozi onye chukwu gọziri agọzi ọsịọ blessing o wepụ ngozi tie o blessing jee jee google auditionary gị etymology of blessing ọ gwa gị na blessing wụ blood sacrifice o nweghị ihe blessing nwere to do with ngozi asụsụ asụsụ blessing ngozi different thing o mana a gwara ụnụ nọ because ị naghị na-eje na etinye ego n'ime akwụkwọ dịbe anya fịa ọcha ị naghị eje die and ije iguru emi ịmaha na enwere nke na opi enwere opi ewi ịma mgbe anyị na-egwu ọnụ ewu enwere ewi nwee ọpịa echeri ya na ọpị esi ebe afụba ya ọkụ ọ pụta ha na-egbu ya oyibo nwere ọpị oyibo niile nwere ọpị isi na asị gaa na google now google ọwa ntị na ị ga-afụrụ different meaning of one language different 5 5 6 maka ọ nwere ọpị enwere nke wụ the main olesi ma ịma the di the source because every english language ọ ga-asara gị old german must go to old german look for the meaning of that thing for ya spirit ndị ọcha si spirit mmiri mmiri ka ekwe afọ ka iuche ha ndị gị na ndị ndị na-efe ha si spirit wu mmiri because spirit will carry you to old German igezi na old German icheki ya ọsị gị mmiri drọbish anything ọ bụla ị gaa na Latin or refer to Greek biko mana nke nwe ya ha afọ ya ị ga asị na English ọ oh, wụ English na blessing ọ oh, wụgo blessing ngozi onye gwa gị na blessing ngozi ọsị God bless you god ọ na-ebelesi gị bụrụgod dictionary na eme nwere ihe gbasara highest ọ sị gị worship god worship you ihe na-asị onye god worship you or god bless sacrifice you bless sacrifice you or blood sacrifice you o nweghị meaning ị na-asị mmadụ god bless you it has no meaning mana isi mmadụ chukwu gọzie ya yes o nwere meaning because ngozi na blessing abụghị ofu ọ ka nkụ ihe niile na-aka nkụ mana ị ga amanwe ihe a ma ọ bụrụ na ị mara nsibidi maka nsibidi na-enye gị sị ọ ga-agwa gị ahụ so gwa gị simbol gwa gị ihe o miniri through the symbol then you see it mana ịgụ ya with dit latin alphabet oh, ọsị gị akwa na akwa ọsị gị egbe egbe gịnị bụ egbe na egbe eh, gịnị bụ egbe na egbe so o nweghịzi ihe ọzọ a nwere ike ịkpọ ya nnọọ bụrụzie egbe na egbe ozo na-amaghị akpọ ogene ya na ịgba ya n'ọdụ egbe ka ị na-ekwu ka egbe ọkwa ihe a ji akpọ egbe maka na ọ dị ya dị ka ọdụ egbe ọkwa ya ọgwụna onwe ha afa onwe ha afọ maka na ọ nwere ọdụ egbe onye ka eji akpọ egbe nke nwere maka pistol kwan ayasị ọka meji ụlọ <laughs> onwe ha mana nsibidi ọ nwere afa na nsibidi nsibidi ọ nwere afa ndị ọcha wepụrụ nsibidi simple just mee gị ka o mee unu taatị ka eme ụnụ nwa onye onye nkịtị ọgwụna bikos onye ọcha onye ọcha like onye ọbụla na kọntrol ka ị nwee access to any other thing na-abụghị information ọ nyere gị ọ naghị ndị ọcha ndị bụ ndị ekwe ndị mmụọ ka ha bụ obi adịghị ha mma ndị ọcha nnebọ ya ọmaghị onye ọ ndị Igbo na-ekwu na ha fụ onwe ha n'anya onye ọcha amaghị onye nebụ ya bụ ọcha ọ dị ime onye ọsef onye ọcha achọghị ime onye bụ nebụ ya mafọzikwe ivin isi a ka ịchụwa ya ịchụ onye rebọ ya n'ọrụ ka nyanwa nọdị ọsị gị chụọ ha niile isi ya ka iwepụrụ ya iwepụ wan naira na ego ya ka ndị ọrụ ahụ nọdị dị ya ọsị gị mba hapụrụ ya wan naira ya chụọ ha niile onye ọbụla ma onye ọcha ga-agbara ma osiharị ndị Igbo asị ha onwe ọ bụrụ na afụ onwe n'anya 3000 years of western domination western disease na your brain 3000 3000 years of western disease in your brain omega accumulate so ọ bụghị na ịfụghị onwe gị n'anya ya game ka a na-eplay ya just playing game with you ọ dịka ọ bụrụ na ọ sịghị gị na ọ rịa ụmụnne ya na na slavery Irish slavery nọkwa dị go and read Irish ndị ọcha lekpere slave na ndị ọcha nsogbu adịghị Arab slavery nọkwa dị ahụ ndị Hausa lekpere ndị Hausa na Arab slavery nsogbu adịghị ndị Igbo mba nọ ndị Igbo mba nọ nsọ ndị Igbo le slavery ndị ọcha nwekwara nga a na-akpọ nwekweghị ihe mmadụ mere na Amerịka atụọ ya nga 100 years ọ dịkwa ha guilty o after everything na-achụpụ ya ndị polisi pụta n'ụzọ agbawusie ndị ojii enwekwa ihe ha mere mana ndị Igbo asị hey waya ọ eji wee gbuo ejima mana Amerịka nwekwa ya omentọ ọ na-egbukwe na Iraq ọ na-egbu na Syria na-egbu na Libya mana ọ ya omentọ ee eh, Trump is my mentor yes ọ ya omentọ mana ọ ka na-egbukwa ga-esi wee jekwa ọgụ na je Iran mgbe aha Bush na-agbali Iraq so na-esi yes na-aṅụrị ee eh, come mgbe ha na-asị m kemikal ali ka gịnị ndị a na-egbu ụmụ mmadụ na-afine joy na-afine joy ka esi egbu ụmụ mmadụ ọnwụ ndị a bụ ndị unu na-efe ka chukwu mana agwa unu na ihe unu na-eme adịghị mma unu eche na a na-emegbu unu emegbu ọ ama ha ihe ọ bụ unu ma ihe unu ga-ama na amerika bịara n'ụwa ọ bụ ihe ọjọọ ka abụ bịa ihe ọjọọ maka mgbe ndị amerịka na ebido ha amerịka as a country ụwa ka beta tụtụ mgbe ndị europe na-ata ofu afrịka na-eri that means ofu must die for ofu to believe that's why africa ji wee die ya europe rise and if africa rise europe will fall. and ha ihe ọ dịghị ọrụ ihe izi like that to fall because mana ndị adịgo ọ dịka nwa amụrụ go with golden spoon ọ dịghị ọrụ izi ịghọtara ndị Europe anyị herikọta na n'elu ibe na anị ha ya fight with last, their last blood are you ready are you ready iche na ọgụ ọgụ na ndị awụsa na ndị Yoruba mba nwanne jee jee mara ha many cheap of mmanụ na-ebupụ everyday free of charge sọsọ na-enye Hausa control jee mara mmanụ ụlọ a na-ebudi ya free of charge bifọ before ekwuwegodi ihe ị na-eme understand you don't understand that's why kedu ka a ga-esi wee na-agba ụlọ ihe a na-agba ụlọ ụnụ kasadin enweghị onye kwuru okwu epụta ọsị ndị amnesty asị ndị amnesty asị ha na-akụgheri ọ dịghị ka na ntị ochiri ha nwaanyị nọ na vileji na-enweghị redio onweghị tv ọ mara a na-egbu ụmụaka na streeti ọwụrụ agwasị m na un na amahọ ihe na-achọ ịgwa m ọ dịka ọnwụ na ebe ọ na-eme ha were ọgwụ malaria ṅụọ na malaria na-eme gị were ọgwụ malaria ṅụọ na malaria ji gị ọ bụrụ na eme ha na un bakịrị dostins a na-eme di ya kedu raịtị onye ugwu nwere iji bịa gbuo mmadụ n'ala Igbo ọsị ya yi yunifọm yunifọm onye nyere gị onye nyere gị yunifọm anyị o nyere gị yunifọm anyị gwara gị ọ bikos nụrụ ha ngiri n'elu inyere ya ọpọchuniti ihe ya ọpọchuniti ka o wee gbuo gị ọ ha ngizie na nda un atikọtịrị na-anyụghị anya maka ọma hayest ịgbakarị ọsọ ịgba na un un igba eje ọwụ n'abalị ha aṅụọ kafe ụtụtụ ha bankị mun bụ onye ka o kwugoro okwu maka Biafra ugboro ole ndị Europe onyere ọnwụ ofe onyere ọnwụ nọkọta from one eh, local gọọmenti ọ na-achọ fevọ ọ ka ndị imigranti vootu orie ọpụtakọ nọnsens anyị eburu kpagharịba mberike ọmasị egwuregwu si ọkwa nkọrọ gị buru mkpagharịba ọkwa nkọrọ gị buru mkpagharịba ma akọrọ ọnụ gị ga-ebu m eje ị ga-abado m n'obi mara ihe m bụ n'obi kwa nkọrọ gị buru mkpagharịba ọ bụ ndị ọdịnala ma ka gị ya ha ama sọsọ onye ga-ama ihe anyị bụ n'obi bụ onye ọdịnala and ọ ga-ata ire n'eze na ọ bụ na okwukwa were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site eh, na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ịkpụba ọgụ ha na-akpọ ịkpụba ma mụrụ ịkpụba ka abụghị movement of bla bla bla mba ọnwụ ihe a na-akpọ enyekere egbede ma mụ ya nwanyị wa amaala enyekere egbede ihe ndị ọdịnala ga-eme ndị ọdịnala abịa ha ka mba anyị chọrọ ka anyị mara ihe ibe anyị ma kedu ka ndị ọcha ga-esi wee na-arụ bọọsụ na-arụ moto chọsị ihe anyị dị mma ya ịrụba ọrịa eh, ụmụ nke China anya ọtị na-arụ moto arụ ihe niile anyị na-arụ ọrịa ndị ojii na-anwụ na mmiri o ụmụaka mụrụ n'obodo oyibo ọ na-eme ịgba tv otu ewepụta ebe ndị ojii na-ata afọ jụọ esi ya mpa ka ebe bụ ihe a ihe a agwa ya na afrịka ịgwa ha ịgwa ya ka je afrịka ịchọsị ọsị mba ọ necha ihe ha anyọ n'onwe ya anyọ si nwanyị ndị a jikọrọ dịka m mbanụ mbanụ ụdị ihe anyị keka mba ọ dịghị m otu ahụ so ihere ihere anaghị eme ọ bụ na ihere na-eme anyị anyị agaghị ewerezi plejọ buru ụzọ anyị were plejọ buru ụzọ were afterlife buru ụzọ ee e, ebe a ebe a anyị ebudogodo ebe a mgbe anyị nwụzie na chukwu ekpebe onye ọbụla nwụrụ na-agba mbọ ka mmadụ ibe ya dị mma chukwu ya anabata ya n'eluigwe ma o jere ụka ma o jeghị ụka mana onye ọbụla gbara aka wee jesi ndị amị ndị ndị na-ete isi anị ha gbagbuo ya o ruo ebe a chukwu ama ya ezigbo aka ntị chukwu ama ya ezigbo aka ntị si ya kedu ọnịma ha na onye a na-ete isi anị na akwụkwọ anị ya gwara ya gbuo oge na ị na-eje ụka ọnịma ha so ị nyere ya ọpọchuniti ka o wee gbuo gị o gbuo gị ịbịa hie ka ị chọ ka mme ọ maa gị ezigbo aka ntị si gị ngwa ihe ejechi ya kwa zụta ụwa egen iruo n'ụwa megharịa mana adị m sọpraịz na disi ndị a pụtara ebe a instead of ha emegharị ha esorokwa ofu ụzọ aha gburu ha mbụ jekwe nke ọrụzi ebe a nchukwu eke ya agbụ hapụzie gị dị ya ha akpọchigatasị gị maka ọ ma na enweghịzi uru ịbara ebe a okpoje gị ọkụ mmụọ streti okpoje gị ọkụ mmụọ ozugbo gịnị na-atụ gị egwu mmadụ anaghị amacha ihe amacha mana nke ị na-ama ha akọwara gị kedu ihe dị njọ na anyị si ka anyị rụọ ihe na-eje n'ọnwa kedu ihe dị njọ na anyị si ka anyị rụọ ọkụ na-enwu na be anyị kedu ihe dị njọ na anyị si ka ụzọ anyị moto na-aga ya kedu ihe dị njọ anyị si ka anyị kụọ ukwu isi na be anyị kedu ihe dị njọ anyị si ka anyị kpochaa obodo anyị kedu ihe dị njọ na anyị si ka anyị were briks na-arụ ụlọ na na blọkụ simenti dị contaminated kedu ihe dị njọ na anyị si na anyị ga selin na gbamgbam ka anyị na-eyuzu another na-abụghị ihe dị toxic ọ bụ ihe ọ dị njọ kedu ihe dị njọ n'ime ya ọ maka ma apụta ha na-achị unu biafra biafra tụwarụ m ego ọ ihe unu chọrọ mba na anaghị m eme otu a ndị ọdịnala anaghị eme ya ndị ọdịnala anaghị eme ya maka na anyị megha anya alụkwụsị egbu anyị anyị megha anya arụkwụsị egbu anyị maka anyị nweta egigosi na obi ndị igbo dị n'ọdịnala na anyị ga-ewepụtakwa e ihe ahụ ndị ụka ji Dọs wee kpechie anyị ga-afụchapụta ya ka ezikwana uru ọ baara m na m mejezi bịazie emebezi ihe ọzọ mbanụ ma biafra ma naijiria ọnwụ na ọdịnala adịkwa ha enweghị ebe ị ga-eji gasị na if you get biafra nke a bụ jos you are just wash. isi ọ biafra will give you because you are wash. biafra ọ ga-esi n'elu wee nye unu plane biafra ọ ga-eme automatic plane ọ ga-arụ automatic road ọ ga-ekeke ọ majik ka ọ ya eme ọ mmadụ ga-arụ ya ihe nke ihe na-akọzi ọ bụ nọ mmadụ garịa dasọl wanyị na ya arụbaghị ya biafra bụ enem ọ bụghị majishan biafra abụghị majishan n'oge mma biafra bịa ha ozugbo ozugbo ọla ofesọ dị ịpụta ha na bụnụ men road a na-achaghị na efiri wee ọkụ a na-enwe ụzọ adị onye gwara gị who told a na-akpụ isi a na-akpụ afụ ọnụ a na-eme maka biafra ịgbara aka na azụ a ndị ji ya na-akọnye ijiri ọka medi jekwuru ndị ugwu ha agwọ gị ịba ihe mere ntisisi na-emekwa na ege ijiri ọka medi nwa anwa jekwuru ndị ugwu ha ma na british nọ ebe ahụ agwọ gị ezigbote ịba ndị ọcha ndị amerịka nwere dron dron nke ọ na-eme na ọ nọ na ya dị ọpụọ ọrụ ọpụọ ọrụ mmadụ anọkwaghị ọpụọ ọrụ ndị igbo nwere ndị ndị nwere ezigbo ego nwere onye kọmpanị kedu ego ah, Innocent Innocent na-arụkwa ka ha na-akpọ ya ọkwa na-arụ amọdụka ọkwa this man si na Innocent rụrụ ya amọdụka nke onye nke onye mba mmiri a nke half caste ya ọkara mma ọkara mmadụ ọ sị na Innocent rụrụ ya amọdụ ama m na ndị China na Innocent na-arụ of course yes so Innocent enweghị secret onwe secret nọ dia onye ego ka ọ na-emeki he's making money because ọ ndị China na-arụ most things ọ na-arụ dia hmm? kedu ihe bụ ndị ọdịnala mee their own research with insipidi because one plus one bụ ka ofu ihe n'ụwa niile ụwa niile one plus one one plus one everywhere ọ maka akpọrọ element akpọrọ element n'ọnụ English n'ọnụ Greek nsogbu adịghị ka anyị kpọzie ya akịrị gbada n'igbo ọ na ofu ihe ahụ the same source same source so ọ bụghị uru na ya akpọ ya element ha na-akpọ ya atọm atom ka anyị kpọzie ya adam ka anyị kpọzie ya ụsụ ihe ka anyị kpọzie n'obodo anyị ofu atọm aha ka ọ ka ya abụkwa ọ bụrụ na ọ na-eme fanụ gbaa 200-2000 kilometers fanụ kwuo 2000 kilomita per hour ofu obunye helikọpta o ji ebunye ebe niile ọ bụghị ụzọ na ọwụ ndị amerịka jide remut obunye no onye igbo jidekwe remut ahụ ka ha ebunikwe so ihe nnachi ịkọwa na abụ na ọ bụrụ na ndị amerịka merie anyị ga-emenwe eme you need the information ndị igbo nọ na amerịka nọ na nasa bụ aja mana ọ bụ ihe a na-ekwu n'okwu ihe a bụ ihe nzuzo ebe ọbụla imere ihe a echi na be ụnụ ndị ugwu mara ha bịa ha anaghị enye gị anyị enye gị two option anyị ga-enye gị ego ka ị meere anyị ya ọ ị gaghị eme ya ebe a dasọ onye ka anyị wee si o nke nzuzo dasọ ọ sị asị gị ị ga-enye nọsị mbidoro ịrụ moto ha jee nye nọsị na ego ị ya arụrị moto ahụ na ndị Naijiria ma ị chọrọ ma ị chọghọ ịghọtago onye ka anyị ji ekwu otu a ọwụ na ọdịnanị abụghị ndị ọdịnanị na ha bụ ndị Igbo Igbo union enweghị ha ga-eme bikos ndị abịara ebe ịta ọjị na ịta azụ ndị ahụ bịara ịta ọjị na ịta azụ awa ji onye a prezidenti ndị Igbo mitin Igbo union ọ prezidenti ụgbọgụrụ ịhụ ya ọza ọ na-aza bara iri omekanna ya omekanna ya na Malaysia omekanna ya na ebe nwa omekanna ya na Spain omekanna ya na Germany ee eh, ọsọsọ ihe ọ dị mma ya a na-etu ya afa mbọsị mitin ruo eje ebe ahụ aṅụọ nkwụ nwụsa onwere ekupụta nwa abịa ṅụọ ọgwụ ọgwụ mmanya egbuto everybody adaiz o gburu ozu onyenwa ogbugo ahịhịa batara ọsọsọ ihe anyị dị mma ya ekwu okwu sayensị and teknọlọji ọ dị anyị fọrin ọ dị anyị fọrin hai mpanụ ndị igbo kembọsị ndị igbo nwekwe sayensị so ọ ka mma ihe ọdịnala na-akpọrọ ụnụ ọkwa John the Baptist John the Baptist na-asị ụnụ dozie n'ụzọ nke Olise bụrụ ụwa ka ọ kwụrụ ọtọ n'ihi na onye nwe anyị na-abịakwasị anyị n'azụ ọhụkwe chaimo ọgwa chaimo ekwuo na ha m oge a ọ sị na ọ Biafra gọọmenti will provide enable ọ bụ ihe i chere ka onye wụ gọvanọ n'Enugwu. gọvanọ wụ chief sekuriti of a ka onye wu gọvanọ n'Enugwu onye Igbo ka onye wu gọvanọ na Anambra onye Igbo ka onye wụ gọvanọ n'Imo onye Igbo ka onye wụ gọvanọ na na na na na e, e, dị akpọ na m Enugu onye Igbo bụcha gọvanọ dị ya enweghị ihe ha mere ọ mgbe Biafra bezi ọtọmatik mebi ọ bụrụ sọ gị ya awụ gọvanọ na Biafra bikos ịma ha na ndị Igbo niile na-ekwu okwu ha nọcha enweghị ebe ha na-eje ndị niile anyị na-akpọ ndị ọjọọ ha ka ya bụkwa ndị Igbo ya ha nara ha dia license to be Igbo ha jikwa ego they will come brainwash ọ na-eme exist brainwash always exist ihe ọ nidiri bụ ije ọsụ nnọọ ofu okooko ego nye egbe nye mma ọ confront ọ gị ị ga-ebunwu ị ga-ebunwu n'ime Biafra gị ahụ ị gaghị ebunwu ya Peter Obi na-eme ihe ọjọọ for example enweta biafra peter obi nọkwa na biafra na asị ọya ha eme peter obi emobilize ya ndị otu ya confront ụnụ ịmana ya ebidogo destruction bụ ihe ahụ enwere ike bifo a na-ekwuzi okwu ịrụzi de plane na na na moto oteki ya anọda 3 years nzuzu because ị nweghị temperament you don't control your anger ị nwere ike isoro ghọba ara mmadụ na-abụ ghọba ara ọ bụrụ ndị iberibe ị nwere ike ị na-asa ahụ gbara ọtọ na-asa ahụ mbịachiri akwa gị ebe ị na-asa ahụ pụọ gbaba ọsọ ị gbara ọtọ chụba m ịghọkwa na onye ara but ụnụ amaghị ihe na-akpọ Hegelian dialectic you don't know ị maha na enwe ihe na-akpọ law of cause and effect you don't know every problem nwere the cause of it so if you na Biafra will be virgin don feel so if you na deceive yourself if you na Biafra ya virgin na ọ bụ olesi ma enwere tablet a ga-enye everybody ọṅụcha nọjụọ arụ nọjụọ arụ ehe only a brainwash person ga-efiri na Biafra ga-agba ice water never ọ dịghị izi otu ahụ if you want a decent country you can create it if you want South Sudan you can create ọ bụ ngụnwa ga-eme ya nobody will do it for you na nna agwa ndị Igbo na ha dị lazy in thinking na asị na asị if you want a decent country you will be responsible for it if you want South Sudan the same you mana iche igbe na automatic there is no automatic so ịhapụ ihe Biafra gọọmenti will be Biafra gọọmenti will be no that mindset anyị ji anyị agaghị emenwe achọrọ m ka Biafra beta taa na echi I want awụ won first person I love Biafra more than anything but onweghị ihe Biafra nwere ime for development Biafra yes of course ọ ga-enye anyị chance for development but I ịma ha na we are brainwashed don't you know that na anyị as we ndị Igbo as a people for today na anyị adịghị completely normal on a ịmọrọ ndị Igbo adịghị normal now for now so we have to put things in order anyị ga-echenji ndị ọdịnala ọ bụrụ na ndị ọdịnala bido establish normal anyị ga-ewepụta system of education to educate the kids so that they will grow up and become somebody anyị chọrọ ka ha bụrụ ha bụrụ ndị igbo n'ime mmụọ na eziokwu bụrụ vicious people bụrụ people with ambition ọ bụghị nke igbo anyị mụrụ kịta sọsọ uche ọgba ọsọ n'igwe ka ọ na-agba nwatakịrị dị 5 years agbawa n'ọsọ n'igwe ibie na-ekwu maka ịrụ plen na helikọpta ọ na-agba ọsọ n'igwe so unu ewe n'iwe anyị chọrọ biafra bịa taa na echi mana marakwa amara na ihe anyị na-ekwu naanị ọ dị iche maka naanị bụ for development or for community service at least our environment will secure ọ dị mma ana igbo maa mma ọ maara mụ na gị ana igbo jọọ njọ ọ jọrọ mụ na gị ihe ahụ ejide nwa ewi n'ọdụdụ hapịa chụba nne ya ị ga di ya n'aka bifo ikwuba okwu nne ya ijighị biafra n'aka ijighị biafra n'aka ijighie onye ọbụla chọrọ ka ọ bịa mana ijighie a ga-echebesi mgbe ọ bịara nwanne bifo mgbe aha ya anwụsị ya gwaghị nkebe eziokwu and mụ anyị na-egbu oge mụọ ndị ugwu na-eme ọkụpaid awa land ngwakwa nkebe eziokwu mụ anyị na-egbu oge mụ oge anyị na-egbu mụọ ndị ugwu na-abịa ndị ugwu dị redi and ndị ugwu mana ya dịrọ redi that is the problem ndị ugwu dị redi and ndị ugwu na mana ya dịrọ redi ọ ya the worst a sị na ebube agụ na-eche agụ anyị enweghị ikwu ma ebube ebube asị ndị Igbo of today enweghị ha iji anyị gba ọtọ jebe ejebe adịghị mma naba anaba adịghị mma anyị afụcha na ndị oke mmadụ na igbo ha na-asị na anyị nwa ụmụaka ka yuju ka ha ji nwee hope ka anyị imagine no yuju ka ha ji nwee hope yutu nwa adị mma polisi adị mma kọtụma gwazienu ọ bụrụ na ị nweghị ọdịnala ama ihe ahụ sikrit ka na-elikere ụnụ ọ bụrụ na ị nweghị ọdịnala any politician ọ bụla ị nweta dị ọsụkwa nwanne gị at least ọ 40 percent guarantee 40 percent guarantee ọwụụ pass mark ọwụụ pass mark 40 percent ọwụụ pass mark mana ọ bụrụ na ọdịnala nọ onweghị onye ọbụla nwere ike ịba di ya ọ bụrụ na ọ ga-atụrụ ọdịnala ya hafụ ebe ahụ anya o nweghị ike ịga ya osi ụzọ nke ọzọ bịa ya ọ fụrụ ya were ọsọsọ ndị kwere ihe otu kwuru ga-abụ onye isi ala andị ihe na-emere Europe ka na na-emekwa na Amerịka na Amerịka mana China ọkwa na ikweghị n'ihe otu kwuru nakwaghachi onye ọbụla chikwa ebe azụzụ pụọ mana a anaghị gba ọtọ onye ọbụla nwere ike isi ebe o si pụta onye amụrụ na Jos ma ọ n'ugwu awụsa echi ọhụrụ gọvanọ n'ala Igbo ọ maka ha ọdịnala china green house and red house ha gwara rochas foundation mgbe ewepụtara this population tactics as na ya depopulate ụwa ịmana this a green house and red house dere rochas letter si ya na ọnwa adatị na anwa na china na ụmụ ha ma ebe obi mara ebe ụmụ ya na agba akwụkwọ ha awa ya agba so onye ọbụla na-eche mmadụ abụghị onye ezi onye nche abụghị onye ezi ihe a bụ inu ka m tụrụ onye nche abụghị onye ezi enwe okpe onye nche ọ na-eche nche ọ bụghị onye ezi ihe m na-ekwu ndị mọfti anaghị eyi yunifọm mọfti polisi anaghị eyi yunifọm ihe m na-ekwu maka nwere ike ndị a na-atụrọ ha inu ha anaghị aghọta inu atụ na ndị Igbo enweghị ndị nche ndị Igbo enweghị ndị nche ndị nche abụghị ndị nche ndị nche na-ekwu bụ ọdịnanị the foundation ihe ọbụla mere na ọha nwa ndị ọdịnala inwe ihe ha na-aha eme ha ga-enwe otu ihe niile ha ga-enwe ndị amị ha ga-enwe ndị eke ha anaghị eyi yunifọm ị gaghị ama na ha bụ eke mana o ruo mgbe ihe eji amadike ịfụ ha ha weta sayensị ndị nwere ego a faịnansị ya ihe a ga-eweta plan ndị nwere ego nọ n'ọdịnala a faịnansị ya dị plan bifo ịmara ihe na-emenụ igbachiba bifo ịmara ihe na-emenụ igbachiba ịchịkwa na ịnọkọta nnọọ one day one day every ihe esi n'elu adakwa ụnụ na-achọ nke ndị ọcha everything already made ndị ọcha bịaba mee investment enweghị ihe ndị ọcha na-abịa ndị ọcha afụkwa ha afrịka n'anya ọ plan ha na-eme bụkwa unu ga-esi ada ka unu ga-esi ata ọfụ ọkwa ihe their plan 24 hours ama m ndị ha bụ anọ m wit atụmatụ niile ha na-atụrụ ka a ga-esi wee ji unu n'ọrụ unu nwere mmanụ unu nwere gold ihe unu na-eyuzu n'ụwa ụwa niile ihe niile a na-eyuzu n'ụwa niile ma telefon ma fo ma ma moto ma ihe ma plen ọ na-apụ ka esi weta afrịka dịzie mma kedu ebe ha ga-esi weta kedu ebe a ga-esi eweta ma ọ bụrụ na orizie mma ịchọ mma jiri egbe ya bụ naghị ihe gị even were nke karịrị egbe ya ịgbara aka ruo dị ọgwụọ gị ịba ịgbara aka ruo dị ọgwụọ gị ịba ihe mere anyị abụghị obere ihe maọbụ ihe a na-ekwute n'okwu ọ bụ ihe anyị niile anyị kpuchiri ịba ime anị jee gụba akwụkwọ ndị otu ọdịnala jee jee mebe research and technology mebenu mebenụ onwe onye so nụ go ahead do your freedom anyị na-abịa mgbe anyị dị ready come mebe ihe ị na-eme anyị dị ready will come nsogbu adịghị don't worry yourself my brother enweghị mgbe onweghị onye kwuru about gọvanọ will do it for o nwere ike ịghọta ịnọghọ ịpụja ọtụrụ bata ana m agwa gị na ọ bụrụ na ihe ọbụla ị mere wit ndị gọvanọ na ha ga-ere gị ma nke ya abịakwuo abịa ọsịsa ọdịnala wee garanti the gọvanọ ga-abịa ebe ahụ ọrụ rụọ ọrụ maka o kwere nkwa ọwụghị nkwa nke a na-ekwe n'ezi o kwere nkwa n'ime mmụọ na eziokwu o nwere nkwa nke a na-ekwe n'ezi nwee nke ọ n'ụwa ọ bụ if there is no consequence uh, um, people will not do good ndị mmadụ na-anya moto 300 kilometers ọ bụrụ na enweghị consequence o ruo na main road ọ na-agba o nwere ike gbaa 350 sef mana ọ mara ọ gbaa 350 o nwere consequence chọọ ya ha agba ya o reduce o that is it na Naijiria enweghị consequence na gọvanọ n'ugwu Hausa ha nwere some some consequence but uh, ọ dịghị like that na ala Igbo enweghị there is no consequence at all if you do evil if you do evil n'ala Igbo there is no consequence sọsọ nwatakịrị zuo crayfish etigbuo ya that's all sọsọ nwatakịrị zuo crayfish etigbuo ya ọ zuo kọmputa ọ zuo fon mana ọ ga-ewere sin fon ọ dị whole morning eji wee si wee rụọ road ruo ụzọ onwe ihe mere ya ọ ka mgbugharị ụlọ ahịa ebe anaghị m egbugharị ụlọ ahịa ihe mere bụ na onye isi anaghị edu onye isi onye na-ama ha ọkwasịrị n'ụzụ na-amaghị akpa ogene nere ebe nọ ndị igbo jee na jee gụọ history of Israel jee jee gụọ history of Israel defi bịa kwuo okwu freedom ịmara ihe ị na-akọ jee jee gụọ history of Israel ife pụta chịpụta ụmụnne gị ka e gbuo ọ Israel bidoro suicide bomb n'ụwa jee jụọ ese ọha ma bidoro ya mana at least nwe mara ihe ị na-anwụrụ fọ ị gaghị just nwụọ like that a painful death a painful death just like that o make e sense mụnwa agaghị emenwu dị esef sometimes akwa na-agụ mma nna afọ ihe a na-eme ndị be anyị nsị kedu ihe a ga-eji kedu ihe eji wee eji wee correct this kind of nonsense useless stupid mentality kedu ihe wụ hard a na-agba aka achụ ihe na-ata arụ n'ebe ekwen ebee ka ọ na-eme <laughs> ọ sị nwanne kedu ihe ị na-akọ ihe abụghị about the use of Biafra ọnwụ ịmaha mgbe this movement of Biafra bidoro asọ pump and play agaghị m ekwuzi more than that jikọtago unu ji ọsọrọ mapụtasị ya taa Biafra movement ebido ebidokwa taa ịghọtara so nsogbu adịghị onye igbo ọbụla bụ onye biafra abụ onye biafra ọ bụghị abatụ biafra ọdịnala ahụ maka biafra mana ihe na-agwa gị bụ to prevent criminal from that biafra ọdịnala must be achọghị m ka awụsa ụnụ n'iro a ga-awụsa ụnụ n'iro abụ m biafra 100% 120% mana ọ bụrụ na ya enweghị ọdịnala nwanne a ga-awụ unu naanị because there is no consequence there is no consequence a ga-awụ ụnụ naanị ọdịnala nwere consequence so na-aga na anyị na-abịa sọpọtụrụ m biafra go ahead but anyị na-abịa mgbe eji tetụra bụ ụtụtụ ya ihe anyị chọrọ bụ ka ịpụta ịpụta ịgagharị ịgagharị chi na-abaghị enwe ihe ya eme gị ịmụ ọnwụ ụmụ gị enwe ọrụ ọkụ a na-enwe ụzọ adị ihe anyị chọrọ biafra bụ m of course onweghị onye na-achọghọ biafra ebe ịbọchị biafra a na-ekwute ya n'okwu ikwuo biafra biafra ada n'elu ọ na-esi n'elu ada enweghị ihe ị nwere na konfrọntụ ndị ji ebubo na mma hapụ un ọ un faụndụrụ naijiria debere ebe ahụ ọ dị same person nwe naijiria faụndụrụ un ọ ha faụndụchara those things so jee kwado onwe gị mara ihe ị na-eme ọ bụrụ na ọ biafra ka ị chọọ kwado onwe gị ọfụma ije were ya onwe ejighị aka ihe unu na-eme bụ carnival this movement is carnival ọ bụghị anything ọwụ ihe ụmụazị ya eme ụgwọ ụmụazị ụmụazị ka ị na-agwa ụdị okwu ahụ ime onye gị na na-emekọ ihe anọgo m for European Parliament for 12 years na mụ na ndọcha na-emekọ ihe ụmụazị pụta na uh, uh, street a na-akwụgharị a na-egbu ha a na-eme freedom fighting code nonsense bụ datin a na-arụ egbe onwe na-eme freedom fight na-amaghị arụ egbe mmadụ n'ime unu marụ egbe mmadụ onye n'ime unu marụ ihe na-agba agba mmadụ kpọtara gị gasa gị dị enweghị ha um, anaghị m achọghị m ikwu okwu ebe a chọọ m ikwu okwu ebe a nwanne akpakọrọ m aka n'ọdụ eh? ije na-ana Igbo niile ndị eke juru ebe niile ebe niile ndị amị juru eju kedu ebe ị ga-eme ihe nwa a na-ekwu okwu freedom in a confined environment since m pụtara e ihe a anụbeghịkwa na ejere kutuo ofu ụlọ mkpọrọ achọghị m ị na-ekwu okwu achọghị agwara m na ya ha metie ọnụ ebe ahụ ihe m na-ekwu maka ọdịnala ọdịnala ga-ete care ọf ihe niile na nsogbu adịghị mgbe o ruo mgbe o ruo onwe mgbe ọ ga-eme oruzie mgbe ahụ ozi mmadụ ya ekwu ma chọrọ biafra ma chọọ biafra a sị na ahịa dị mma na-ere onwe ya ahịa dị mma na-ere onwe ya anaghị ekwute n'okwu so agwa ha m akpụ ụnụ so ụnụ pụta onwe onye so m ihe m chọrọ ndị ọdịna ndị isi kpakọrọ ọnụ atụwa alụ anyụkọ mmiri na ọgbọ ụfụfụ ọ bụ ihe m chọrọ ọ bụghị abatụ ma chọrọ biafra ma chọọ biafra ya bụ okwu n'ọjọọ eh, okwu na-ebute okwu ọzọ ya sị dabọ chọrọ biafra ya ọjọọ kọmpetishọn ndị ọdịnala abụghị kọmpetishọn ka anyị na-eme anyị sọpọtụrụ onye ọbụla anyị abụghị ntụ agbụgha chụpụ agadi onye ọbụla na-eme ihe ọbụla dị mma ga-abara ndị Igbo uru n'ụwa go ahead we support you but ihe na-adịghị m obi mma bụ na ọ bụrụ na ị sị na ị chọrọ ime ihe mee ya ọ bụghị ikwucha nwanne ọgụbe nwoke anụgha na ọ bụrụ onye ụjọ ekwu emeghị afa mmadụ ọ bụghị ekwu emeghị ọ bụghị afa mmadụ ndị ọ bụghị ekwu emeghị ebe emeghị abụghị afa ndị Igbo ndị Igbo bụ akwu eme ndị Igbo kịta bụzi ekwu emeghị ekwu emeghị bụzi afa ndị Igbo sọ ka mma ọ bụrụ na ị maghị ihe ị ga-eme nọjụ arụ na na ịpụta na-akọghịrị akụghịrị ịmaghị ihe ị ga-eme nọjụ arụ ọ bụrụ na ị chọrọ ị chọrọ ime ihe n'eziokwu ị jụọ ndị mmadụ ha kụziere ije mee nwe esighị emene onye ma ndị Igbo union ma Biafra onye ọbụla na-eme ha n'ihe ga-abara ndị Igbo uru sọpọted o nwere 100% my support mana ka ị hụrụ ọdịnala ọdịnala is a philosophy ọdịnala is a philosophy ọ bụghị about band, colonial boundary is a philosophy is an ideology is a philosophy so onye na-amaghị ewu philosophy ya bụrụ dictionary white man dictionary because ọdịna eh, philosophy white man's language so ka akọwarịa ihe philosophy ịmụ na ọ dịghị na your time all this thing adịghị na your time because this generation ha ma na achị na philosophy bụ ihe mgbe ndị ochie a sịrị philosophy ada agba mgbe philosopher ọ bụ ihe ndị be anyị na-eche so philosophy bụ some, kind of old man somewhere mba philosophy ịchọsị ịgụọ ya na dictionary ọgwazie gị ị marazi ihe anyị na-ekwu maka ọdịnala ọkwa next 100 200 300 years ndị mmadụ wee talk about this today ihe anyị na-ekwu asịkwa mgbe aha philosophy they will have their own anyị chọrọ ibuild a brain mana life goes on ọ bụghị ndị na-achị na ụwa na-achị egwu wee end time end time enweghị ebe end time na-abịa end time gịnị dị end time mmụọkọ nke mmadụ ụwa ụnọkwa ịnwụọ ọ bụrụ na ka ọsọ ụnụ erubeghị that side ya ha agwa ụnụ ọ bụ ngwo n'ọdịnala egbugharị ụnụ ahịa what life is all about anụ ebe ihe eje ma ịnwụọ nke ha nwere n'ọdịnala ka a na-ekwu ya anaghị ekwu ya ebe a maka o nwere ike nlahụ larụọ nrọ ụjọ atụba ụnụ so ma agbabara sef so ebe ihe eje ma ị nwụọ ndị ọdịnala ma anyị ma hapụ n'igwe na ọkụ mmụọ nke a bụ nke ụmụazị nke a bụ nke ụmụazị ka ha abụghị nke so ebuka akwụkwara m go abụ nke isi ije ọsụrụ mmanya amanye mbata abịbata nsogbu adịghị emechazi iji wee gee eleta nsogbu adịghị ana m egbughara ndị be anyị ahịa maka otego m achọkọtago m ka mma ka ndị nwere ike ichenji mana afụghị m dị chenjis ka m gwazie ha apụtazie ka mewezie ihe a na-eme nweghị ụjọ na mmadụ abụghị nwanne ọsọ ọsọ ụjọ bụ ihe nwere ike iji wee jide gị without chain ọ ụjọ e na-eji ụjọ jide mmadụ without chain iche ijide mmadụ without chain itinye ya ụjọ n'ahụ etigo ndị igbo ndị igbo ụjọ anyị bụ ite gro ha ndị bụ nna nwanne onye ọbụla na-ama onye ọbụla na-ama palị gwazie unu 95% of going ndị igbo unu feluo ihe ọdịna 95% of going iche na egwuregwu ka jụọ Peter Edochie onweghị onye na n'ime ha niile anyị na izu ma ndị ụka ma ndị fada nọ n'ala Igbo ha niile connive wit gọvanọ ụnụ anago ụnụ anago ndị Igbo ụnụ anago so ọka mma na ụnụ pụtara ọka mma na ụnụ pụtara kịta anyị afụchago ndị niile nọ n'ala Igbo ka a ga-esi wee hazie ihe akụkọ anyị na-anụ <laughs> ọbahụ anaghị m ekwu ya ebe a akụkọ anyị nwetara agaghị ekwu ya na asị na abụghị maka diochi anaghị ekwu ihe ọfụ n'elu maka mgbe ọzọ mana ka ọ dịbago dị na mbọsị onye ochi ya akwa nna ya anyị chọọ ihe anyị furu efu ka ọ dịkwa na mbọsị ọzọ na-enwekwa efe a na-ebugharị ụlọ ahịa ọgwụ egbu ndị ọkara obi anaghịzịkọ ọmụ ka ndata ego ọkụ ụwa n'onu ka achọrọ m nna be anyị m na-agagharị n'iro anyị ga na-eri ji n'ọgọst wụ best maka na ọgọst ka onye ọbụla na-enwe vakeshọn so ị kwesịrị ịma na iri ji anyị ga-atọ ọnụ ya tuo marketing ọ ga-awụsị a consumer plan anyị ga-enwe at least minimum of 10 feast 10 10 feast aga na-eme n'ala Igbo ka ndị mmadụ wee na-abịa na village na-adị used to village anyị emegharịzie village ọ dịka taa na onye bịazi onye ha anazi ọwụ nke ịbịa two days ị na-agba Lagos agba Abuja agba ụzọ ogologo ogologo ụmụ ka ha na-akpọ ụmụ moto ọfụ apụtara bọs small small bọs a na-egbu ndị mmadụ ka a na-egbu sadin hmm? nwee uh, uh, industrial uh, layout nwee industrial avenue ebe a na-aba ndị mmadụ na ke ihe mere ndị Igbo sị kedụ wụ nọnsens ya unu enweghị ihe adị mma polisi adị mma kọtụma o jee Lagos ọrụọ kọmpanị ọrụ a n'ala Igbo gị na-eme ọsọ ụzọ adịghị eh, iwu na korota mebie ụzọ ọfụma brọsh ya ya brọsh ya korota ndị awụrụ awụ ebe ka ọ dị aja eruchiche n'ihe kpochapụ aja maka ụlọ enweghị there is nothing like ọdịnala ọ dịghị community service adịghị n'ala Igbo onweghị ebe ọ dị onye buru moto ise sọsọ ya ọ paakị ya na kọmpand ụzọ nkwụghị ụzọ o si anakpụbe ya ọkụ anakwaghị enwu everywhere akwụ itiri dịka uchichi sisi kwụọ chi ejie n'ala Igbo ebe anwụ na-acha ịka ika masị white pụta everywhere kpuchikọ ọzọkwa Amerịka o a na-akwụ ya 1 million dollars a month anaghị eme gị na evileji ibi eh? nwanne onye chọrọ ịba ọdịnala ya dere m mbọsụ Facebook awụkwa mmadụ nwe ọkwa ndị juu nwe ya ọkwa kpụcha ihe anyị na-ekwu na ijeme ihe ndị juu abịa even echi mbechi ịbata ihe ara ha sị ha amaghị ha abatazi akọtụọ destin onye chọọ ọdịnala onye mere m mbọsụ agwa ihe otu riri agwa okwe okwere na okwere na ihe otu kwuru nsogbu adịghị ọ nwayọọ nwayọọ ka eji eme ọdịna anaghị arọchi ya arọchi e nwere mgbe ị ga-eme iruzie iruzie onye ike mana a ga-ebidogodi na obere obere mana enweghị ihe a na-ede ebe a maka ndị enwe ihe ahụ ndị ọcha ikwuwe ọnụ ikwuwe ọnụ ebe a ndị a echi mbe ha na-ebata ebe a ọcha na maya ha abatazi na e, ablọgo fesbuk ya onye ọbụla anọ nwayọ so onwe ihe ị chọrọ dere m mba ọzọ ka anyị kwuo nye m kọntaktị gị then we discuss about that pastor afụrụ m gị nsogbu ahụ afụrụ m na i saw you ebuka i see you so onye ọbụla nara ekene nsogbu adịghị na ọwayọ nwayọ a na-akpụ isi a na-akpụkwa afụ ọnụ ka ọ dịkwanụ